ndị kọrent nke abụọ isi nke asatọ ọzọ ụmụnna m anyị na-eme ka unu mara amara Chineke nke e n'ime nzukọ Kraịst niile nke Masedonia na n'ime ọtụtụ nwapụta nke mkpagbu mbabiga oke nke ọṅụ ha na ogbenye ọnụ ntụ ha bụ babigara oke rue akụ nke afọ ofufo ha n'ihi na ka ike ha ra dịka m na-agba àmà ee karịkwa ike ha ka ha nyere dịka ha zupụtara n'onwe ha ha were ọtụtụ arịrịọ na-arịọ anyị ka anyị nye ha amara nke a na nwekọ ije ozi a na-ejere ndị nsọ ha mekwara nke a ọ bụghị dịka anyị lere anya kama ha buru ụzọ were onwe ha nye onye nwe anyị nyekwa anyị site n'ọchịchọ Chineke ya mere anyị rịọrọ taịtọs ka dịka ọ malitere ri na mbụ ka ọ lụzukwa n'etiti unu amara nke a otu akwa ma dịka unu babigara oke n'ihe niile bụ okwukwe na okwu na ihe ọmụma na ịnụ ọkụ n'obi niile na ịhụnanya unu hụrụ anyị lezie n'anya ka unu babigakwa oke na amara nke a ekwughị m n'ụzọ inye iwu kama na iwere ịnụ ọkụ n'obi nke ndị ọzọ wapụtakwa ịhụnanya unu na ọ bụ ezi ịhụnanya n'ihi na unu maara amara nke onye nwe anyị jizọs kraịst na ọ bụ ezie na ọ bụ ọgaranya ma ọ ghọrọ ogbenye n'ihi unu ka unu onwe unu wee were ogbenye ya ghọọ ndị ọgaranya na nke a ka m na-enyekwa izu m n'ihi na nke a na-abara unu uru mmadụ ndị buru ụzọ malite n'arọ gara aga ọ bụghị naanị ime eme kama ịchọkwa achọ ma ugbu a mezukwa n'omume ahụ ka dị ka obi dị ọkụ ịchọ achọ dịrị unu ka e wee site n'ihe unu nwere mezukwa ya otu a n'ihi na a sị na obi dị ọkụ dị ya ọ bụ ihe a ga-anara nke ọma dịka ihe ọbụla mmadụ nwere si dị ọ bụghị dịka ihe ọ na-enweghị n'ihi na ekwughị m nke a ka o wee dị ndị ọzọ mfe ka mkpagbu wee dịkwara unu kama ana m ekwu n'ụzọ nrata ebe ihe unu nwebigara oke mejuru ihe fọdụrụ ha inwe n'oge dị ugbu a ka ihe ndị ahụ nwebigara oke wee mejukwa ihe fọdụrụ unu inwe ka nrata wee dị dịka edeworo ya n'akwụkwọ nsọ si. onye chịkọtara nne enweghịkarị nke ga-ezuru ya onye chịkọtara nta ọ dịghị ihe fọdụrụ ya inwe ma ekele dịrị Chineke onye na-etinye otu ịnụ ọkụ ahụ n'ihi unu n'obi Taịtọs n'ihi na ọ na-ara arịrịọ anyị nke ọma n'ezie ma ebe ọ na-anụ ọkụ n'obi karịa ihe m chere o siri n'ebe a pụọ jekwuru unu dịka o zupụtara n'onwe ya anyị ezikọwa ụkwa ya na nwanne anyị ahụ onye otuto ya na ozi ọma anyị rụzuru nzukọ kraịst niile ma ọ bụghị naanị otu a kama nzukọ kraịst niile rọpụtakwara ya ka ọ na-eso anyị n'ije ije na amara nke a nke anyị na-eje ozi ya inye onye nwe anyị otuto na igosi obi dị ọkụ nke anyị ma anyị na-eze nke a ka onye ọbụla ghara ịta anyị ụta n'oke onyinye amara nke a nke anyị na-eje ozi ya n'ihi na anyị buru ụzọ na-eche ihe ọma ọ bụghị naanị n'iru onye nwe anyị kama n'iru mmadụ kwa anyị ezikọwọkwa ha na nwanne anyị onye anyị wepụtara ọtụtụ mgbe na ọ na-anụ ọkụ n'obi na ọtụtụ ihe ma ugbu a ọ na-anụkarị ọkụ n'obi nke ukwuu site n'oke ntụkwasị obi nke ọ na-atụkwasị n'arụ unu ma ọ bụrụ na onye ọbụla ajụ ajụjụ banyere taịtọs ọ bụ onye mụ na ya na-ewekọ ihe bụrụkwa onye mụ na ya na-alụkọrọ unu ọlụ ma ọ bụ ụmụnna anyị ha bụ ndị ozi nke nzukọ kraịst ha bụ otuto nke kraịst ya mere na-egosi nụ ha n'iru nzukọ kraịst niile ihe ga-egosi ịhụnanya unu na ịnya isi anyị banyere unu